drop Kennedy's uh, eh, phone ka m pere nọmba this man ife nwa nwoke si onye ekwu n'ime obi ekwu this boy drop Kennedy phone na drop Kennedy and na nọmba adị m mkpa amen mgbe mụ na faji ekwu bụ ime aba na ime ndeli obusansi ife mere asara m ya okwu I just cut the phone off ogigo most platinum schools I didn't pick nwanne nwaanyị kpọọ m nsị m na nwanne nwoke nwaanyị ka ya mma ọ chọọ ịgụ na ejebe na praịmarị skuul ọ na-ajụ ticha two times one bụ gịnị three times four bụ gịnị let me tell you something onye ama amasị gbuo mmadụ amasị obi, mana nwoke ọbụla na-akpesị nwere ife ọ ga na-asọ mmadụ ọbụla na agbalị ife afọ ọsọ uche ya ga-enwusi chụọ ndị mgbogbo ife mere ha ji wee bụrụ bilonia ife mere ji wee na-aka nka nwoke ọbụla nwe ife ọ na-asọ nwaanyị kpatara ego nwe ife ọ na-asọ if you want to maintain your level a ga-enwe ụmụ mmụọ gị na ha ga na-ekwe n'aka ọ ya bụ ha bụ ibi gị ọma wete iwe iwe fa n'aka fa imefa frens fa arapụ ịpụọ so nwanne na-ekele ọrụ eke mana ya bụrụ na adọrọ nkwadobe Are they not serious? Jana Chapel, Kibeli Ebele. Friday, phone on link, your proper phone number. I didn't pick. Abokatasi Oluwabere pick here. I send Daddy good evening. I say Akadu. Kera anya a number, I send Lucky first. Remember, there's a woman who is not one, one of his friends. Olusia Mbwen Kata Kariya Lewu. He say, who give you my number? kedụ enyi nyere gị nọmba m m eziokwu ọ sị na mmadụ enyere ya na ya were ya na fon enyi ya nwoke isi ya wuz dat ya fren ọ sị nọ nke a mụ na ya kpa two days ago na-ajụ m ajụjụ na mụ ataga afọ saa bunyekere m ike ahụ na ya chọrọ ịbata be nna ya na disemba kudu ibelivu sana since seven years na eji ọchịchị enweta obere nwa enweta obere oge ọgụ samu ya ike ife nwa oyi erinye na ya amen onye si onye tagba afọ na-ekwu okwu ị ga-amụ ya ife akara obodo ya ọtụbọdụ ebe a na ọnụọpụta ọfụ nwata azara sị na uwe zugoro ya ọ mba ka e were ogote nke aja taa amụta na na afọ ọmọ ife ni na-eche ị ga-afụ mbọ ya ọ na-ajụ ọmọ ife ọ na-eche ndị kwesịrị ichekarịrị nke nna ị ga-eche maka na ụwa na ihe ebidosi ya nsị ya nna m gada abalị ọsị na ya bụ onye unu olu isi abalị Jere ebe eche ọgwa m sị m daadị m nne abụ mmadụ ikwu kwere maka na nwatakịrị oge o ji achọ fụzi ọpọtuniti onye nke ọzọ nweta dị ọpọtuniti tọsọ na nwanne ya nwaanyị megide olumaka ụbọchị ya ọgbọ mọnde sị nwaanyị kọ ya iwe kpọ nwanne ya na ọka ya eto ọ sị na this boy ọzọ ụmụaka ntụ Amen. Amen. When I come again. Ka gaa na ya na-ekwu agbalụ kọlụ bata mgbe anyị bodi eze kọlụ ọkụ. ebe ji wee gbanye ya bụ na obu ụzọ si m na adịrọ na ya lụtagodo arụta ọgwụ isi ala onye anya akwụkwọ ọmụgwọ m ga-ejere ọgwụ kọl ya zadman kọl ọ bụrụ oge ị na-repeat again kpọọ m si mdadi msendịgharị akant nọmba ọnwa ife onwe ka o tinye ka m si ebe a bido ma nkwa ọ na-ekwe m ọ bụrụ na ife asụwa na otu ofe ji ekwu ya nkwa ọ dị ka ọ ya aga paa ma mkpọzi ya na fon ọ bụrụ na ọ sụọ ya ga-enye m mba ka mkpadabazi afọ ego maka na a sị na mberede ga edike mberede ka eji amadike ego niile a na-ebute bụ ego a ejigo saịtị maka ife m na-eti na saịtị ya bụ ịgba ayo n'anya nsụmụnwọkụ wọtafon wọtafon ọbụna 200,000 ọkụ ya ji oke ị chọrọ ka m gwa ngwa ọrụ eme si ya kpọọ m n'abalị ka mụ na mmeezi anyị eme ọgbọ mbido ka emesịa ogosi nke ịchọ ndị ya si asị ndị ya lụnye ya mgbe agwara ya maka na ịyafe dị ọgasị ma na ibe a na-eme adịghị ezi si ya na onwe faịlụ a ga-enye ya n'abalị na mgbe enye faịlụ a maka anya ọ bụrụ na faịlụ a abụọ na ịma akụra ịma na dị apọtmentị ama ndị ọ sị nke ka ya esi masa Say, I don't worry about look at me. When the file appear and I have to you sign it. Like I can name it. you don't sign that contract, ma ọ bụ ọ bụ na datin na-emezuru ya ma nọ nwere misteki ime n'ọrụ maka na onye ọbụla m ọrụ enwe ndị a na-ebu faịlụ nwe ndị a na-enye nọmba ifụdị nọmba ma ọ bụ e na eji na detin e mana e na ekwesịrị ya nke na-ewebịa na mmezu oke sị ọ bịara oge ọkpọ m sị ya afọ bụ egbe nsị ya na ya mụ anya wee fụ ịgba ọnwa ego ya agwa mmadụ ụlọ ama nkụzi ya nsị Before you know what is happening, only every year. And then the morning comes to say call here. But since I'm here, you every kuku akuo igbo, kuku akuo igbo, okute you are close dem ya. Mmanụ ebe a ka ọ bịa na mmụọ. So nyanọdụ ebe a, ife a na-ose dịka minista, igbo na-eku. Aka na-ebi ya ụkwụ, ma aka na-asị ya, don sign, asign kwanye, esign wanyị na, esign wanyị na na kyɛte fa furufuru mmaa apia na lɔɔre deɛ buta akɔ a sɛ asan san san amen. Wɔsi na di wɔsi bɔ sayi ma ɔba fun sɛ lɛsɛ nyɛ. Wɔsayi ma tɛta. Nɔmba na akɔ dudu yɛ sisi wo ebido n'abalị a wò from village. One girl nyɛ ni ɛna adi na mu ɔwɛ na. kpụọ na fon na-akpọ for long maka na ego ya na ọ bụ naijiria na mba bụ ụzọ bịa n'ime adị ebe a ọkpọ anya ọgbọ ndị fani ya na-eme pịampịam pịa kwụ igwe ụgwọ nwatakịrị ị e ga-amazi nwatakịrị kwụ elu millions of naira maka mma akpa ama ntọ ọ dị ka akpọbugo m ya mma akpọzi ụtọ and not only that ndị pastọ na-ebe anyị nwere ụlọ iwe ịchọ ka ịlụ ọdị ebe kwute m na-ekele ọlụ eke ndị gị na-abụrụ pastọ na prayer Even that brother fasted, not pray fasted. Amen. Yesterday, a couple said, now is the reason from their town. na enyi nwaanyị ma akọ na akpọrọ ọbata ọnụ anya enyi nwaanyị na moto bulie and let me tell you something I dị get na adịrọcha bụ ọnụ kanadigi alụrụ ọrụ kechie di bọị ọ ọrụ kechie nye ife ọbụla na-abịa ka ọ na-eme ọgwụ alabụzi ife anụ kechizie finances onye si na mmadụ amaga n'ihu onye anwụrụ were anụ ya That is matters a Onya matter a lot. Ana m ekele my uh, my daughters. My daughter daughter plant ọfụwa onye ọfụwa ka ọ na-asụsụ. Because efu ya last week kedu ndị ya egote ya fadesi efekọ m fada ịbụ ndị ọmụma so onye nke ọzọ pụta ego ofu onye ka anyị ji gote ya. Ego onye onye ka onye ka ya gote ya so our ọdún tàbí ọdún fẹsẹ̀ ra àwọn ọ̀tá tó fi wọ́n yóò dé tó fi ti àkejì ìdí ìdí màhánà àtúrà yìí so oge ló mà kọ́ ọ́n ní ẹsẹ̀ God bless God bless àmì ọ̀fẹ́ kí n bá a gbà pé bàbá yìí God bless àjọ fọ́nyẹ̀sì yẹn wọ́n ní nǹkan sọ̀rọ̀ ìgbẹ̀mú tí wọ́n ní kọ̀ọ̀tà sí ẹ̀fọ́ ẹ̀fọ́ ìgbẹ̀mú tó ta the kan máa ń ní ìgbẹ̀mú So now what happened? Mgbe eji nwoke a n'ụlọ ofuofu na ike chọọchị bịa si efe kedu gwa nwunye ife ime ka mmegharịwa nke m ɛwɔsɛ amanɛnyɛ yifi yɛbi bɛdeɛ na ato saa na adoɛ na ɔnyɛ afei na adoɛ a ɔdwo bia ne ɛrɛ mefa de bɔ ɛkɔgya ɔsɛ dɛ ayina a na ɛbɛdom a ma mana ibi na-ekwe nso sef na-enyocha ike maka ụfọdụ ụmụ nwoke na-ekwu okwu ka ụmụ nwaanyị mana onye ọbụla chọrọ ịkpata ego secret makes a man bịa ba ịfọdụ ma ụmụ nwaanyị ka ụmụ nwoke bụ obi nwee secret even the spiritual leg bụ secret ka a na Someone they have been at two, if you need division, you don't mind. Well, what man, don't give them cheating. How are you? They deserve that. I never know. Like you never never whether they go China. Say, I'm I'm going to go to the farm. So far, what's the Because he, he, he bring, ọwọ́ mi sẹ́ni ọ̀pọ̀ one million naira. Mi ò jíjẹ́ mọ́bílẹ́sì bèbí màkà yìí. Jẹ́ kẹsí ẹ̀yẹ sẹ́ni ẹ̀ sọ́mbọ̀dì kọ́kẹ́ ẹ̀ nà village. onye abụ mgbe ndị gị na ha dọrọ ihe a ga-enweta ọmụma ha papụọ pat ya a ife ga na-asị ha ọ dịrọ ịkpakọ ego eri na sọrọ maka na ọ nwere ndị ga-ama gị ikpe na mmụọ mkpụrụ obi niile i aka ga-ebili na-amafe ikpe sị na onye abịa important oge erube iwu abụrụ na onye inye ife ndị ya anatakwa ya ozugbo ihe bie ntụ anyị ma niile enye nonsens inye mmadụ ife not expect something from him enweghị ife ime na mmụọ mgbe a ga na amaghị gị ikpe ọnwụ mkpụrụ obi a ga na-asị mba maka na ịpụwa na fanụ na nsogbu that is problem ndị mmadụ amara be a But how many years somebody gọọmenti ihe nweta connection ị na-atụrụ anya maka na nwanne onye ọzọ tara afọ sendị ya nọmba nwanne ya dọrọzi nye nwa dị siriọs ya nwa gbara ada nwaanyị ana afọ ya dozi ọkwa ọrụ ka a na-ala bọnsọ ọ bụla ọ bụla idu oyi ma igbu mmadụ anọ na bizinesi ọ bụla ọsọrọ iwu ihe a nọrọ ya bụ brọd ma ọ bụ wepụ ụzọ ibe na-agba aja akpaba ego ụdịdị onye jee simanọdụ nkwụ a sị na ewepụ ori igbu egbe na onye bụ ori na igbu mmadụ ịkwafu ọbara jee chụrụ ego ịkpata ego ọnụ kwuru nje kwuo mma ọ bụrụ na nne na nna anyị nọ ndụ kpata ego ka ife moto akpali aka ife ọha na ama maka fe erila aka ife anwụrụ ije chata moto niile dị n'ụwa jee gwọọ ndị akpa onwe gị na nsogbu let them chop this money ife ji wee nwa egwu ka iri ego fa ịkpatakwa ego fa nwa n'ike ma na nsogbu dị ma na ego a nwere ka ọ dị ego ya kpata bụ let ya nwada enjoy ya nwada enjoy na ọ bụla maka na m nwere your sisters ndị gwụkwọ na ya o ụmụnne anyị na-ekwere na imefe ndị mba ọzọ mana ewere ife ego enye mmefe mefe asị na ọgwụ ego ka m na-agwa ya when you make money ụmụnne ga-asọpọt I leave them first face your God azịgbana maka na fa bụ ụmụnne fa na-achụ ya na-abịa ya wasting time a nwere ike ịdị na-asị na ife iji abịa bụ ka i were fọgbu ọgwụ ego abụba na mba ego ya emesịa takwasaba fa achọghị ịbịa once ọ bụ na ya conscience is clear I don't Parce que